igbo bụ igbo ana m asị ya dịla mma aha m bụ maazị ifeanyị ozu ọ kpọtụrụ akpọtụ n'ụbọchị satọde ka ọnwa jenụwarị gbara mkpụrụ abalị iri abụọ na isii n'afọ puku abụọ na iri na itoolu wee bụrụkwa ụbọchị ndị izu nwanne Social klọb of wepụtara wee kpọkọnata ndị igbo niile gbasiri ike n'obodo Lagos ewee tụkọrịta arụ gbasara nnukwute mmemme nke ha kpọrọ Cultural Festival ebe ya bụ eberebe gburu wee bụrụ n'ebe nke a na-akpọ Orbit Center nke dị na mba 11 Admiralty Road Lekki n'ụbọchị ahụ ndị niile ndị Igbo ji wee biri n'ụwa niile gbaa gburugburu ma ọ nọ n'ụlọ ma ọ nọ n'ama nwụchiri na ya bụ ebe n'ụbọchị ahụ e nwere mmadụ ka onye isi ndị ọha na eze gbaa gburugburu n'ụwa niile bụ Chief John Nnienwodu onye nke nwụchiri na ikem na ikem n'ụkwụ ya wee bịa nọchite anya ndị Igbo niile gbaa gburugburu wee kwuo ọtụtụ okwu gbasara mkpa ọ dị na ndị Igbo neghasịrị anya wee chọọ ihe anyị ga-emegasị tụmadụ ihe gbasara ọrụ ugbo maka na mgbe na-eteghị aka na ihe a eji wee mara naijiria bụ oyi ya bụ mmanụ eji akwụ ụgbọala nwere ike ịtụgharịzi wee daa ndị mmadụ na mberede n'okwu ya ka jọn John Nwodo mere ka amata na ọbụna n'obodo dị iche iche na mba yuropu na-arụpụtabago ụgbọala nke na-anaghị ejizi um mmanụ eji akwụ ụgbọala wee na-agba kama naanị ọkụ ọtụtụ na-ejikwa ihe nke a na-akpọ sola wee bụrụ nke doro anya na mgbe na-eteghị aka na ihe gbasara mmanụ ga-atabido ndị mmadụ n'obodo a bụ naijiria n'okwu ya ka ọ gara n'iru wee kwuo na ndị ọhaneze ndị igbo n'ụwa gbaa gburugburu ekwekọrịtago na ndị a ga-ebinyere aka dịka a na-akwado ịrọpụta ndị ga-achị naijiria bụ atiku nakwa peter obi gerenụ ntị unu jiri ntị unu wee nụrụ n'anya dịka o wee anyị bụ ọhaneze anya na peter abụrụ mgbe eji eji okwu na ọnọdụ na oke anyị ama efu na n'oge a na-eji ịzọ nomination na pdp anyị bụ ndị southern and middle belt forum kpọrọ ndị niile na-azọ ọnụ jụọ fa the following questions do you believe in restructuring what is your definition of restructuring if elected president of nigeria how will you restructure nigeria and how long will it take you franchise obodo mụ bụ onye na-ajụ ya bụ asụsụ emebiri ya spokesman onye anya na Peter na-eje ife a bụ onye zatara ajụjụ a karịa ndị niile anyị jụrụ ajụjụ ọ gwara anyị n'oge ya jere akwụkwọ na native authorities zụrụ ya na primary school and secondary school na northern nigerian Government zụrụ ya na university na ọ bụrụ na e nwere restructuring mgbe a na ya mara akwụkwọ Senior Abugo Vice President were from the federal government the overloaded and incapable of effective supervision or probity. See now, they say go a committee of constitutional lawyers in Nigeria, headed by Professor Mwabweze, to give him a blueprint ka we ga-esi restructure Nigeria. What sections of the constitution should be amended and how long it will take. o wee rue mbọchị a na amerịka akpọ ya na press conference ebe ya na american officials nọ ọ sị na ya believe in restructuring na ya believe in devolution of power na the federal government is too overloaded pati abịakwa ya na manifesto ịba anyị kedu ife ọzọ m ga-eji wee ma na ọ dị ya n'obi ebe o kwupụtara ya n'iru anyị n'ife ọza edenye ya na manifesto ọ pụta na telivishọn kwuo ya o ruo n'obodo oyibo si ndị obodo oyibo buru abịa ọ kpọtakwuo nwanne m ka ọ nọdụ n'oche lotere efe okwu ndebe anyị ụnụ anụgoro n'ọnụ jon nna ya Nwodo mana dịka o kwụsịrị ya bụ okwu ọtụtụ ndị mmadụ na-atụ onwe ha mbọ na-ajụrịkọta ajụ dị iche iche kedu ihe o ji wee bụrụ na ọ bụzi Atiku na Peter Obi ka a ga-atụnyere n'ebe ahụ ka nọkwa nwanne nwoke bụ Prof Kingsley galụ onye nke na-apụtakwa n'aha ndị YPP Young Progressives Party wee wuchie n'ụkwụ ya wee kwuo na o nweghị ihe ga-eme na ndị Igbo ga-ekwere n'ihe ahụ ya bụ Chief John Nwodo kwuru na ọ bụ Atiku na Peter Obi ka a ga-atụnyere na ọ bụ nye onwe ya bụ Prof Kingsley Moghalu ka a ga-atụnyere n'ihi na itinyekwara dị dịka ihe ahụ nke ya nwa kpọrọ old politicians recycled ọ kpọrọ ya lazy kwuo na ha dị brainless and visionless politician na ndị ahụ apụgo ihe a na-eme na ọ bụ ya nwa bụ nwa okorobịa bụ onye nke ume ya ka na-apụ ọkụ ma bụrụ onye nke rụgokoro ọrụ ya na ndị united nations ma rụọ na central bank naijiria na ọ bụ nyanwa ka a ga-atụnyere geenụ ntị ụnụ nụ anyanwụ nyanwụ prof mụọghalụ si ewere ọnụ ya rekọtaba ya obodo nwere 200 million people anyị ma na ndị nwere ọgụgụ isiri nne n'obodo a kedu mgbe ndị na-achị efi ga-achị ebe anyị They are ahụ they, they, they just recycled old politicians, incompetent, visionless, unproductive, lazy, corrupt, corrupt. Prof, prof, enweghị emechara emechara anya tapịa ha, amaghịkwa m ihe bụ vicious na ndị be anyị ụna afụgono ka m ya bụ ife wee gbatakwụrụ eh, ma a sị na onye a na-egbu egbu ga-eme gịnị na ọ ga-ekwuru ọnụ ya ya bụ na onye lụzie ọma asụnya megide ya sụọ n'ikwe amaghị asụnya sụọ n'ala ụbọchị a na-ekwu okwu ya erugokwa n'eruo. Eh, dịka mgbe ka gasịrị anyị nụkwara onu ozigbota nwanne anyị nwaanyị onye nke na-abụ o were igwe eji abụ abụ wee bụọ abụ ndị kpuru isi ahụ ụzọ ndị gwara aka ije ndị na-enwe nwa na-ekurukwa nwa onye ka a na-ekwu maka ya onye ka onwenụ n'ụbọchị ahụ ka o metụrụ aka n'ihe gbasara asụsụ Igbo ihe gbasara omenala Igbo etu o si ewute ya etu asụsụ Igbo si ana ma ganịrị weduo ndị nne na nna ọdụ ka ha chighata weghachite asụsụ nke eji wee anyị onwe na-ebido na nwata wee kwado m ka m wee nwee ike gụọ n'Igbo dee n'Igbo kwuo n'Igbo kụọ egwu n'Igbo ana m ekele nne m na-ekele nna m na fasi ịtụ a wee adịbanye m um, dịka anyị na-enweta n'isi njedebe ilezianya ịhụ ka ya bụ mmemme si weluga ọ bụghị naanị ihe ndị a ka e metụrụ aka n'ụbọchị ya kama e nwere ọtụtụ ndụmọdụ ndị dị iche iche ndị eze dị iche iche bi n'obodo Lagos na ndị si obodo na-abụghị obodo Lagos bịara ya bụ mmemme ya bụ na nnukwute ekele ka a na-ebugara ndị izu nwanne Social Club of Nigeria nke onye isi ha bụ maazị Ugo Mgbemene onye nke eji aka jubu wee mara ọ bụ ya nwa bụ na-achịkọba ha anyị wee na-atụkwa anya dịka ha na-akwado ya n'afọ na-abịa abịa maka na ha kwere nkwa dịka jọn na enwe odo yọrọ ma onye ka o nwenu na mgbe ọzọ a ga-eme ya na ọ ga-adị mma na akpọkọtara ụmụ ha niile ka ụmụaka nọdụ wee nụ jiri anya ha wee hụ mkpa ọ dị etu esi ekwu gbasara asụsụ nakwa omenala Igbo na ala ala chetanụ na aka mbụ maazị n'osu. I value it.